ọhaneze daalụnụ o nwere ofu akụkọ na-asọ ntị oyi ofu nwanne anyị nwanyị bịalụ n'ife edemede m welu na-ebe ezigbo akwa alịlị ya bụ ife wee bụrụ ife gbasalụ ndị amụma na ndị dibia. nwanne anyị nwanyị a na-akwa akwa alịlị wee sị na ya edere na nke onye dibịa na-aya ego ma nọkwa n'enu edina ya si anọ odina ya ka ọrụ arụrụ ya ya eji wee duzie ile ọfụma emesịa ife na-eme ya ka na-eme ya o wee sị ka ya hapụzie ndị nke dibịa jekwuwe ndị ekpele olukwa onye ekpele wee sị ya nọọ idina ya ka a ga-eji wee zọpụta ya onye ekpere amadina ya ya bụ nwatakịrị wee bịa n'ife edemede m weru na-ebe akwa na-ebe ezigbo akwa ya bụ ife wee gbalie m obi eziokwu na ya bụ ife na-asọ ntị oyi mana geenụ ntị ụmụnne m biko nụ mgbe ọbụla ijeru na nke onye ga-alụ ụlụ bụ ọrụ mmụọ weda ma onye ọdịnala ma ọ bụ onye ekpere weda ma ọ nwoke ma ọ bụ nwaanyị. o wee sị gị nọọ site n'idina gị ka a ga-eji wee zọpụta gị ma ọ bụ rụọ gị ya bụ ọrụ mmụọ nwanne m abakwana mba akọkwanye ọnụ akpọkwanye iyi si na ikwetego ka ịnalụ ụnụ ka ichigha ịnalụzi ụnụ ya chebezie gị ngwa ngwa ijelube mmadụ ije zọọ ndụ ma onye na-alụ ọrụ ọdịnala ka ya bụ ife si asụ onye iwu na nwatakịrị a gụkọtara ọbụla otu onye ọbụla ịbụ ọbụla ịtọ ọbụla ịnọ sọsọ ya onye ọbụla siri gị nọọ odina gị o wee zọọ gị ndụ nwanne m ọ bụrụ eziokwu ọrụ ahụ alụchalụ gị wee dina gị n'elu ọrụ ahụ ọrụ ahụ ga-agazikwa aga eche m na asị na ọdịnala anyị nwere nsọ ka esi ka ọ ga-abịa alụ mmadụ ọrụ ọdịnala ọrụ mmụọ ndị be anyị si na o nwere nsọ ị nọrụ n'elu ya dina ya si ya n'oge idinara ya ka anya bụ ọrụ ga-adị ile nwanne m ọ bụrụ ọrụ ka onye alụrụ gị ọrụ onye ahụ nwere ife ọzọ chọwagara n'ahụ gị nke bụ eziokwu onye ahụ nwere ife ọzọ ọ chọwagalụ n'ahụ gị ụchụ nke ibu ebu ka ị na-agbagharị ka a ga-esi wee sachapụ gị nya bụ ụchụ ilukwazie welukwazie aka gị na-ebu onwe gị ụchụ nwanne m mmadụ gwa gị ụdị ife ka ọ dị na nwoke ka ọ dị na nwaanyị ọsọkwa ya bụrụ nwoke ọsọkwa ya bụrụ nwaanyị o nweghị onye ọgbanahụrụ enwere ike ife na-aga n'ime ndụ mmadụ emee ya ime ụdị ife ahụ anya emezisi mee manya bụrụ na ọnọdụ dị mma mana nwanne m mara amalụ na ọbụla ọzụzọ ka ị na-azụ onwe gị na ị ka na-etinye onwe gị ntaramahụhụ n'ime maka na ụchụ ụchụ ka ụchụ ka ị ka na-ebukwasị onwe gị n'elu nke ibu ebu manụ na onye na-agwa gị ụdị ife a ma ị nọrọ n'ụdị ọnọdụ ahụ achọrọ inyeru gị aka Brada that person is simply taking advantage of you ị marụ na o nwere ife ọzọ onye ahụ chọwagarụ n'ahụ gị nke dị egwu bụrụ na ọnọdụ anyị nọ na kịta anyị nọ n'ọnọdụ ụga anwụ ife dị iche iche na-eme ije ebe mmadụ be nwoke be nwaanyị ọsọkwa nya bụrụ agadi ọsọkwa nya bụrụ yọng pesin onye ahụ wee sị gị na odina gị ma ịbụ nwoke ma ịbụ nwaanyị ka ife na-eme gị ga-edido mma marụ na onye ahụ agwabere gị eziokwu that person has nothing to offer you onye ahụ agwabere gị eziokwu onwere ọrụ onye ahụ ga-alụrụ gị wee dina gị gaa gaa gaa ị ka ga-anọ n'ife ịnọ ọnọdụ ịnọ na ya mbụ ya aka nke ịnọ na ya ma ọ bụrụ na o dinata gị mma ọ bụrụ okwu niile ka a na-agba n'anwụ ọ bụrụ okwu niile ka a na-apụta n'ihu akwụkwọ kwupuo gị ya kama na anyị ncha niile bụ ụmụafọ igbo ụmụafọ igbo onye onye gere okwu a madago obe okwu na-eje onye merugo ụdị ife a nwere ife ọzọ ọ chọwagara ọ bụrụzi ọlụ ka ọ chọziri ịlụ gị ọ bụrụ nzọpụta ka ọ chọrọ ịzọpụta gị ọ chọrọ iji gị mere ife egwuregwu ụchụ kasị ụchụ n'elu ụchụ ka a na-eme gịnị ka a gbakwasa nkụziri gị o nwere ife o gị oge ahụ ga-aga aga ga-alụ ọrụ ka ị gara isi na-alụcha alụgo ọrụ na onye alụgo onye alụgo onye alụgo ifughi ife ifughi ife mana alụ gị welukwa aka gị mebie nya bụ ọrụ alụrụ gị site na ya bụ onye ụlụ gị ọrụ ọdụzikwunu mma ụmụafọ igbo eche na asị na ndị be anyị na emume ndị igbo nwere nsọ kedụzi ka bụ ụmụ agbara si wee welukwa aka anyị wee na-apịtọsị ife nwa na a na-asị ka anyị welu nwayọọ dozibe na otee na o mebiri ọtụkwazi ka ya sị na anyị jikwazi aka anyị na-eme gịnị na-aghasasịkwuzie na-agawanye ngawanye n'ihu n'ihu biko na ụmụnne m ụmụafọ igbo ọ bụrụ site n'idina onye dibịa ma ọ bụ onye ekpere ka a ga-esi zọpụta gị ndụ ọtụtụ ụmụ nwaanyị na-ejikwuzi aka ha na-ejekwukwuzi ndị dibịa nwanụ na-ayọkwuzi ha si mee ife ọwụma biko na ụmụ nwaanyị anyị ka anyị jikọnata onwe anyị ọnụ ọ bụrụ mgbe ịdị n'ala onye a ka nzọpụta gị ga-esi bịa ka ị na-emekwunye ife ka nzọpụta gị na-etewanye aka n'ihu n'ihu maka na ịmahụ ka onye ahụ si wee kwụrụ ịmahụ ka o si kwụrụ nke wee eziokwu ịmaghị ebe o bidoro ịmaghị ebe o jedebere ịmaghị ebe ọ ka na-eje echi niile ị na-ebe na chi ga-egbuo gị na chi ga-egbuo gị na mpa nkechi egbuo gị onye a ji agwọrọ gị ọgwụ onye ji ekechiri gị onye a ji eme gị nke a onye ji eme gị nke a mana ịma mmasị na-akparamagwa iji aka gị wee kpa nọọ ya bụ ife ji gị n'ọnọdụ ịnọ ya bụ ife ji gị tinyewakwuo gị n'ọnọdụ ọjọọ nke ị ga-anọkwu na ya karịa nke ịnọbụ na ya n'oge gara aga ka debe ya ebe aka mba ezigbo nwanne ụmụ nwaanyị ebere chukwu ada ndị gboo ada nnewi ka emesịa